Federation Campaign the entourage. And having a better team who have been waiting us Ghana club. We double the having a handshake with double the double, double the double. We secretary of obedience, two with the bro. Secretary of obedience. We also go there. We name also go there. The chairman. And with the awụta ọzọ anadị awụta ayọn awụta desert warrior awụta desert warrior awụta igwe nnayalugo awụta igwe nnayalugo awụta ee kisa obi Thank you. Thank you. na mgbagharị niile nke a gbagharịrị maka obedient and victorious onye nwe daalụ maka oruru na nchebe ọma gị daalụ maka ntụba ugo nke itubere ha maka anyị nwere olileanya na itubego ha ugo onye nwanyị na-asị gị riwe otuto n'aha Jizọs daalụ maka okporo ụzọ ị mere ka olube isi nyefa wee gagharịsịa wee bata anyị mara n'imewo ihe niile ka ọ dị ọfụ anyị wee na-ayọ gị amara n'isi mmadụ abụọ ndị a ma ndị ọzọkwa ndị na-azọ ọchịchị n'okpuru anyị na-asị gị anyị na ha na-enye n'aka nsọ gị Jehova jaa duwe chebe ha wee ka ọtụtụ vootu a ma ọ bụ ntinye aka nke anyị ga-eme na Satọde onye nwe anyị ezigbo akụkọ ugbu a maka anyị ga-anụ n'isi taa anyị ncha niile ga-agbakọ wee sị na ede mma anyị ga-atụrụ gị mma mma n'isi ba onye nwanyị mmadụ ọbụla nke ga-abịa abịa itinye aka n'akwụkwọ ụbọchị satọde ị ga-akọmandị onye ahụ ka o binye aka na lebụl ị ga-akọmandị onye ahụ ka o aka na lebụl onye nwe naijiria ga-adị mma anyị nwere olileanya na ọ ga-adị mma site n'aka victorious and obedient onye nwanyị na-asị gị mee ka ọgbakọ anyị bịa n'ụbọchị taa bụrụ ọgbakọ pụtara ihe n'ezie ka ndị mmụọ ozi gị na-enwe aṅụrị n'ihi ya n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị n'afa nna anyị na-ekele gị maka ụmụnne anyị ndị nọ n'etiti anyị n'ụbọchị taa anyị na-ene anya ga-enye aka ịgbanwe Naijiria na-eje federal anyị si Chineke ihe niile ọkụkọ bụ mmiri ajụ otu tee anyị na-ene anya ka ụdị ibe dị eto adị anyị kwuru na chineke ga-enye anyị oke a n'oge a n'aha jizọs eje oge ka ọ gbanwee obodo ahụ naijiria ka ndị mmadụ kwere na o nwere ndị ka bụ mmadụ ka ihe ọṅụ niile ga-adị n'ime naijiria ka o si n'aka mgbanwe ndị a wee bịara anyị anyị yọrọ kwere na chineke ga-emere anyị karịa etu anyị yọrọ maka anyị na-arịọ na jizọs kraịst onye nwe anyị ekele mmadụ niile ana ihe gbadoro na saụtụ ọ bụ ebe nnukwu uchu ọmadike ndị igbo ọmadike ndị igbo dịka ha 95 titles who has won 115 cases ndị chere and he will win again ọmadike you are a capacity senator Ini basara no, ini Orang

ọ nne mmadụ na-ekegide ka ọ bata tata ike m malitere n'ụtụtụ by 8 o'clock wee gba mbọ ka m ebe a zute ụmụnne m n'oge aka na-afụ ụzọ aka na-afụ ụzọ agbara mbọ ihe dị egwu gbaa nịkanịka ọna okpere omume merute ebe a n'uruchi ee aṅụrị m nwere bụ ekene dịrị chineke n'elu kasị elu agụsigbo abụ nnukwu obodo ka ọ bụrụ ezigbo obodo o nweghị obodo enwere ike ime Agbata m ebe a wee gaa okirikiri wee fụtụrụ so kwado wee chere m tata wee ma na obodo a na nwere na ya obodo a nwee kọmuniti ofu obodo bụ ibe a anyị mara onwe anyị mara nwanne anyị Otu ndị mmadụ si wepụta ebe a taa egosigo m na agụzi Igbo dị iche n'obodo ndị ọzọ ife ọbụla na-akụ unu ọna na nke unu ụmachịkọ ọnụ anyị chịkọrọ ọnụ kịta ịhụ ya amara m ndị amara ebe a amara m ebe a nọ amara m ebe ha dị mana Guzzi bụ n'ebe a tata n'uju. o nwere ebe mmadụ ekwu okwu wee sị ha ojewunikwe m na Guzzi bụ mụọ abụ m oge anwa maka emume taisi eme ma vootu ga-enwe na-arụ n'aka nke m nwere nke gara aga abụ m na Guzzi bụ nwere otu nwanne anyị nụrụ obi nwanne etolere ọkwa obodo a ka m nọ 61 years ka m na-akwado ịbanye na. ama ihe na-eme n'obodo a mmadụ ome na omume onye a na-asị gị na ekwe ọsịbịa enye ehu ka emechagoro nke emecha ikwukwa ọ ga-eme nne ga-edisapoint na elekshon a a ga-agba ihe ọgwụ ha ya ṅụ onwe ọdịgbe enyi akụja bụ akụja agwa na ndị mụrụ na-azụ elekshọn bizi na guzu igbo weta kọdinetọs ọ emeta elekshọn a ma onye ndị anyị gbara ụgwọ ndị ọ na-eme kọdinetọ adịghị gbara ụgwọ maka ya ndị ụzọ ga-edisa pọintị ba agwa na ụzọ ga-edisa pọintị ba ma yuutu ma ndị mmadụ na-ewe ma ndị nne na ụmụ agbọghọ na ndị vileji nọ ebe a ndị na ndị ọzọ kọdinetọ ahụghị na-arụ na satọde ndị webatara ego eji ego votu abịa ụgwọ ọ ga-abịa ụgwọ maka ama na ụmụ ejiri na ejiri

wee sị na ibe a ndị apụga mmerenụ na pati ya nwere ha ga-eme iwe ebe a ka mmadụ ga-eme kọdinetọ maka ọ na-arụwa ndị obodo anyị fama ma nwoke ma nwaanyị ọvụnta na pati ya nwa ndị nyere aka na pati ya nwa ọrụ ndị kpọkọrọ nụ ka ọ mee nwanne ụlọ nwoke ivivele ndị adịghị wee ju iwe ndị obodo a n'obi iwe dị ndị obodo a n'obi ma nwoke ma nwaanyị ma ndị yut ana m afịa na na-eme onye nwere m natara ebe a wepụ maka Labour Party mana ụlọ n'ọrụ ma ndị nwaanyị ma ndị nne nọ n'ọrụ mmata ndị ndị pati mmadụ as members of Labour Party na Igbo as well 2000 na ọsọ oroma abanye n'abanye na-agba kaadị unu nwee ike bịa difendị nwanne m nwoke chineke na-agọzi obodo a chineke na-agọzi obodo a onwedị fama na-abata n'obodo a anyị na-eji ihe etu a wee na-aga maka anyị nọ na ụmụ anyị mụtara na ndị aka ya amụta agụụosi etu a na-eme ihe na-edifendị nwanne ha na-agba nwanne ha okirikiri maazụ ya onwero ka chineke ghara ịnakụ nnukwu osisi n'obodo a ọ gara akụ Is that warrior? Ikemba. Ịrụ ọka esi mara ebe a. Chee jiro. Chee jiro. Ikemba gụrụ ebe a. Fọsọ ndị ama ebe ahụ igwe na kabinet. Ọ bụrụ na m n'oge bịa na palet na-ekele igwe igwe na ndị kabinet aka m ebe a. Faka dupụta m ebe a. ndị nze na ọzọ wee na ọ bụrụ na ndị ọ na a ga oge ebe ahụ ka ndị afụ ndị gbakọrọ ebe a. Kenee ụnụ wee sị unu n'ebe anyị na-eje anyị ga-eru n'aba jizọs ife anyị na-eme kịta bụ peter obi na chief president of nigeria ụlọ gọvanọ peter obi gara ibe wụrụ gọvanọ onye na nke prezident m ya na-aga ije prezident ife niile agụzi m nwetara na peter bụ gọvanọ peter bụ prezident I dey wait ten times fifty. ọ mere eme so ọ bụ ekele ụwa ya na-asị na na ngọzi chineke ga-abụ ha n'isi anyị niile because of this show of love from you all of you progress will continue to come to this community. o nwere ife ọzọ ga-agwa unu na-abụrụ jisi n'ike ka anyị ndị anyị na-eme na Chineke na-asa okwu Chinwe okwu Chinwe Chinemere onye a na-emegbu emegbu ebere Chineke na-eme onye na-eme ife ọma ka ọ hapụ inwe mmeri ọ ya bụ na Chineke elekshọn Satọdee nwa ọtụtụ ihe na-eme otu gị kemgbe a na-achụgharị m n'obibi egwu onweghị anaghị eme ka a naanị mana chineke nọ n'eluigwe mana aka m obi dị ọcha aka m obi dị ọcha ọ na for three days eme ya etu a si bido tụọrọ m nwere believe na m ga two months mana God has sustained me till this moment we finish this race in victory. We shall win. We shall win. Peter Obi Peter Obi dara ọkpọrọ n'abalị nwanne ya wetin my brother ka ndị ndị ụtụtụ ka anyị dee ike ọka ka anyị dee isi oke ọbịa ka m sọsọ eze kampen mere ka anyị dị ụmụ otu o wee bịa wee dị ọka olùfilé lé bá wọn olùfilé lé pété ìjọ ní àwọn eku irú ọgbà nílé ní báyìí òfin tẹ́lá dé post dé na wọ́ọ̀lù ẹ̀ na ti pété fífi tó ní ẹmu náà sẹ̀ ẹ̀ bá wọn na onye a bụ his brother and that n'ebe anyị na-eje na Chineke. Sinetọ, eze abasịrị. Ọ na-aba. Sinetọ, eze abasịrị. Ana m aba. Fọdụ oroma tie nke nwaanyị na-asawa sọọ na na-agụ n'osu okwu. Ọma bụ kandidate when they get engagement or they get into engagement olúwọlé when they get into engagement against me ego tí wọn náà ti gbóníta àkọ́ engagement àti ilé ilé ọ̀la njẹ́ o gbèsè láti akọ́ ilé ìmùtútù echi òtútù echi tí a ga-ama echi maka pntl against that government a ga-ama engagement òtútù echi. onye ka m na-ekwu na Chineke amara nkụ onye aka dị ọcha onye na-akpọ okenye mgbe niile ka mmadụ na-eyizi ifere o nweghị ife siri ọnụ ka ya dị egwu gọọmenti a ebido na naanị ya nọ na-eme ekpe ekpe ka e gbuo oge dị na ya mụrụ ha nọgide anụghị apịrị na Wednesday last week ka a gwa ihe akwụkwọ iwu kwuru a na-eche ụzọ agụ ya na agụwa ya ebe ga-egbu Màtúbà lè ké mu ké mu eke mu ọ̀gbìn n'ọgbà ké mu n'aka bùpù n'akụkụ ọrụ egedere mana akwụrụ ebe a na-akwụ n'echi ma ụlọ niile a ga-etibesi. Sinata ahụ na-abasịrị. Ụlọ niile a ga-etibesi. Onye a ga-enwere onwe ya unu ewee welizie ego otu nkwado pụta na satọde tụba ụkwụ a atụta ya gụ anya ọ daa ụda atụalụ Peter Obi atụalụ Ikemba Agụzigbo atụalụ aja aja nze ọ ga-atụ na satọde na mmadụ Peter nọgọdọ ọnụ na ya nọgọdọ ọnụ Bila ye when the grace of God was upon him, Peter, Munabo, is able brother and ally, whenever I combine with Peter, only when I'm sure I'm going to town, I'm going to put the only thing we say we have we pardon all our sins because the grace of God will consume them. Wọ́n yóò gẹ̀ ẹ́ so báwo ni mi nìyẹn ekele dùn mí nìyẹn bẹ́ẹ̀ bẹ́ẹ̀ mọ̀ yìí.